ndị tesalonaika nke mbụ isi nke atọ n'ihi nke a mgbe anyị na-apụghị ịnagide ọzọ ọ dị anyị ezi mma ka a rapụ naanị anyị n'azụ nantens anyị wee ziga timoti nwanne anyị na onye na-ejere chineke ozi n'ozi ọma nke kraịst ka o wee mee ka unu guzosie ike ka o wee kasịkwa unu obi n'ihi okwukwe unu ka e wee ghara ịkwagharị onye ọbụla n'ime mkpagbu ndị a n'ihi na unu onwe unu matara na ọ bụ n'ihi nke a ka edoro anyị n'ihi na n'ezie mgbe anyị nọ n'etiti unu anyị buru ụzọ na-agwa unu na agaje ịkpagbu anyị ọbụna dịka o mere dịka unu matakwara n'ihi nke a mụ onwe nkwa mgbe m na-apụghị ịdị na-anagide ya ọzọ ezitere m ka m mara okwukwe unu ma ọ nwere ụzọ ọbụla onye ọwụwa ahụ ghọrarị unu ndogbu anyị dogburu onwe anyị n'ọlụ wee ghọọ ihe efu ma mgbe timoti siri n'ebe unu nọ bịakwute anyị ọbụna ugbu a wee zie anyị ozi ọma banyere okwukwe na ịhụnanya unu sikwa na unu na-echeta anyị ezi ncheta mgbe niile na agụghị ịhụ anyị anya na-agụsikwa unu ike ọbụna dịka ọ na-agụkwa anyị onwe anyị ịhụ unu n'ihi nke a ụmụnna anyị akasiri anyị obi n'ihi unu n'ime mkpa anyị niile na mkpagbu anyị niile site n'okwukwe unu n'ihi na anyị dị ndụ ugbu a ọ bụrụ na unu onwe unu na-eguzosi ike n'ime onye nwe anyị n'ihi na ekele gịnị ka anyị pụrụ inyeghachi Chineke banyere unu n'ọṅụ niile anyị ji ṅụrịa n'ihi unu n'iru Chineke anyị abalị n'ehihie na-arịọbiga arịrịọ oke nke ukwuu rinne ka anyị wee hụ iru unu dochikwa ihe fọdụrụ n'okwukwe unu maka ya onwe ya bụ Chineke anyị na nna anyị na onye nwe anyị Jizọs duzie ụzọ anyị ruo ebe unu nọ ka onye nwe anyị mekwa ka unu rie nne babigakwa oke n'ịhụnanya n'ebe ibe unu nọ na n'ebe mmadụ niile nọ ọbụna dịka ya onwe anyị dị n'ebe unu nọ ka o wee mee ka obi unu guzosie ike na-adịghị ịta ụta na ịdị nsọ n'iru Chineke bụ nna anyị na ọbịbịa nke onye nwe anyị Jizọs ya na ndị nsọ ya niile